ogologo oge ma ọ bụ germination pụrụ iche maka ma consonants na ụda ume Wunwosen afọ puku abụọ na isii itoolu iri.